Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. biko gbaghalụnụ m aga m ejekwa aga m anaghachi n'ụlọ akwụkwọ ndị nke m biko gbaghalụnụ m aga m anaghachi n'ụlọ akwụkwọ jee bidokwa akwụkwọ maka na ahị ife nke a karịkwa <laughs> biko gbaghaalụnụ m amarọ <laughs> m ebe m gbara aka mbụ ana m achọkwanụ ka ka m fichapụ onyonyo nke a mere eme afụkwanụ m ebe esi efichapụ a chai nụ unu afọ ya na m abụrụ onye agba nke a <laughs> aga ga na-anwa n'agbanyere biko gbaghalụnụ m o m akpachara m anya ife mmadụ na-amarọ ọkarịrị amarọ m bụ na amarọ m amarọ m o ụmụnne m n'izu gara aga ana ajụ ebe anyị ga-ebido wee si n'izu a ka anyị bido n'ebe nkwụsị oge m nọ n'ala Igbo maka ifi na aga m na-ana ala Igbo oge ọbụla oge ọbụla <laughs> ọ bụrụ ọbịala ife rapụnụ rapụnụ rapụnụ na ife onye na-amara ọkalịlị ya mana aga na-anwa na-anwa ya nke a kpata na maka ife na m ga na-ana be anyị oge ọbụla yanwa ka m ji sị ka m bido n'ebe anyị kwụsị ka m bido n'ebe m kwụsị nke bụ n'ime ọnwa agwụ ka anyị bido ebe a wee malite ozi mana etu a ga-esi na-eme bụ n'oge ọbụla mpụta aga m akpọ afa ụbọchị anyị nọ n'ime ya na ozi tata dịka anyị si malụ tata bụ ụbọchị nkwọ tata bụ ụbọchị nkwọ bụlụ ụbọchị iri na atọ n'ime ọnwa ana tata bụ ụbọchị nkwọ ụbọchị iri na atọ n'ime ọnwa ana nke bụkwanụ 29th of Septemba mana ozi a m na-eweta bụ ozi ọnwa ise nke ndị Igbo ozi ọnwa ise nke ndị igbo ọnwa ise nke ndị igbo bụ ọnwa agwụ ya nọ ọnwa agwụ ka m nọ n'ime ka m na-eweta ozi a nke a na-akọwa dịka ndị igbo si kwu na efi bụ ụzọ na-aṅụ mmiri ọma efi bụ ụzọ na-aṅụ mmiri ọma kịta ọ ndị ndị so mmalite njem a ka ọtụtụ ife ga-edozi anya mana ndị na-esoro mmalite njem a ndị bịala ọfụ fa ga-ewezilu m etufesi na wee fụ nke a na-ezikọ na ozi anyị ama na-adabazi n'ụbọchị kpọmkwem nekwanụ nwanne m nwanyị adaeze kedu ebe ị nọ sins wee nọ si igbo n'igbo m e. <laughs> ee nke a nke a nke enyere ọnụ ada ka ebe ị ka ebe ị wee nọ chịchịchịsịa a igbo arụ iwe na-eme mmechịchịchịsịa m afụrọmi ọ dịrọ mma ahụ ya na emesị ịkpọọ m ịkọwa onwe ọfụma ọfụma <laughs> ana m ekenekwa unu ụmụ igbo nke m ndị mfọ n'anya ife dị egwu ka anyị gabanụ n'ubi onye anyị na-akọnye maka na ama m na ọ data ka anyị na-eli ama m na ọdata ka anyị na-eli tata ana m ekelekwa unu n'ofu ofu na ofu unu bala ụba onye ọbụla nọ nnọọ <laughs> so na ife mkpọrọ ozi nke tata bụ ije bụ ọgịga ife njikpa onye ije bụ ọgịga bụ anyị ga-amalite na-aga n'agbanyero etele ụgba etele ogili a ga-eli ya bụ ofe eli anyị ga na-aga anyị ga-amalite na-aga aga m achịkọta ife niile ndị anyị kwubu na mbụ tata aga m achịkọta ife anyị bido n'ọnwa mbụ ife anyị kwuru n'ọnwa mbụ ọnwa abụọ ọnwa atọ ọnwa ịnọ wee lue n'ọnwa ise tata ọ ga-abụ n'izu ụka ọzọ na-abịanụ nkwubezi okwu ka ọ na-adaba ka onye ọbụla dee efu n'ụzọ maka ada ama ama ọnwa ise eteka na nghọta nke mụnwa etu mụnwa si eme ma m na-aga akwụkwọ abụ m onye ga-abịa ịkụzisielu m ife kwụsị echi ichighata ibe ịkụzilụ m ya ilotalụ m ife ịkụzilụ m akụzi wee sikwa ebe a wee bido ka ọ wee kwe m na-esonye mana ịbịa malite kọbalụ m mma nsonye nwụzi ya anọ ya maka m ji wee sị na aga m eweghachi aga m eweghachi ya azụ ka m wee chịkọta ife ndị anyị kwugolo ekwu n'oge ndị gasịla aga ọ ga-aba anyị malitezie na-akọ n'izu n'izu ka ọ na-adaba ọfụma ọfụma daalụkwanụ ije bụ ọgịga anyị nọ n'ime ọnwa agwụ anyị ma na ọnwa agwụ bụ anyị nọ na nkọwa gbasara ọnwa agwụ mana anyị ma na ọnwa agwụ na-ebido ụbọchị nkwọ bidolu mgbọsị nkwọ na arọ nke a ọnwa agwụ bidolu mgbọsị nkwọ nke bụ 28 of May nke nwa bekee kwụsị na mgbọsị afọ nke bụ 24th of June nke nwa bekee ya na ozi anyị ga-ezi kịta ga-abụ ozi gbasara ọnwa ahụ ịchịkọta ozi niile ndị nke gagolo aga n'ime arọ nke anyị nọ n'ime kịta ya na anyị nọ n'ime ozi agba abụọ maka na ozi ndị nzibo na-arụ gara aga abụọ agba nke mbụ nke abụọ agba nke abụọ ekenekwa m ụnụ ụmụnne m niile n'ebu unu anọ na n'iji gaba n'iru <clears throat> n'ọnwa mbụ anyị nebala anya ife gbasalụ erima n'ime ọnwa mbụ afọ ka anyị ji kọọ maka eriri malụ ngwugwu ngwugwu malụ onye kelia erima erima na eri erimak anyị na-ekwu maka ya n'ime ọnwa mbụ ife anyị gbatụrụ ụkwụ etu m si kọwa ozi niile anyị ga-ezi na nke a ga-abụ ozi gbasalụ igbo nes na igbo nes nke mkpọ ejiri mara igbo ife eji wee malụ ndị igbo na obodo ọbụla na mba ọbụla na mpaghara ụwa ọbụla nwere ife fa ji wee bụlụ ife fa bụ igbo nes bụ ife eji wee malụ ndị igbo onwere nwere ife igbo ji ebule ife ọ bụ o nwere ife ose ji wee dị iche n'ọkrọ ya nọọ ife anyị aka n'ime ọnwa mbụ na anyị e si na anyị ghọta ife eji malụ ndị igbo ọ bụ na anyị ghọta ife eji malụ anyị na-eme ka ndị anyị bụ na ọ ga-enyere anyị aka iwepụta ike okike anyị nke anyị kpọrọ igbo ability igbo creative ability. ya na ọ nwere ife na-akpata ife dịka ofu nwa anaghị nwoke onye ogidi onye nkwele ogidi si wee kwu something kosi something na ọ nwere ife na-akpata ife ya nọ ebe anyị nọ n'ime n'ime ọnwa n'ime ọnwa mbụ a ka anyị ji wee kwue maka ndị igbo onye igbo ife onye igbo bụ anyị kpatụla aka ife anyị kpọrọ ọkaọnya ya na onye igbo ọbụla nwere ọkie na onye igbo ọbụla nwere ọlụa na igbo ada efu na mba na igbo nọ na mba nọ na mba mana ndị ụmụnne ya ndị ndị ezinụlọ ya ndị ndị obodo ya ma n'ụlọ na onye igbo ọbụla nwere ọlụ na onye igbo ọbụla nwere ọlụ ọ ga-alụ na onye igbo ọbụla nwere oke ọ ga-enweta nke m tilu na bekee rights and responsibility so na onye igbo ọbụla nwee onye igbo ọbụla nwee their own inherent right na onye igbo ọbụla nwelụ ọlụ nwelụ ife ọ ga-elite onye igbo ọbụla nwelụ ife ọ ga-alụ na anọrọ m n'ụlọ ewepụrụ onye igbo ọbụla na ife ndị a m na-ekwu maka anyị na-ekwu maka igbo nes kedu ife mere onye igbo o ji bụrụ onye igbo kedu ife mere onye igbo o ji bụrụ onye igbo oke onye igbo ọbụla dịlia oke onye igbo ọbụla dịlia ma ọ nọ n'ụlọ ma ọ nọ n'ụzọ oke onye igbo ọbụla dịlia na-echie ọ bụrụ na ọ wetala okie ndị nke ya aratanya bụ oke debelia ndị nke enwe ike ratia jidelie mana welụkwu ya na-eme ife wee lụọ oge ọ ga-anata dịka onye igbo nọ na mba wee keta anị ndị nke e ga-arapụtali anị welụkwa anị a na-alụ ọlụ wee lụọ mgbe ọ ga-anata onye igbo ọbụla nwere oke nwere oke ọlụ nke na-echie nya ka anyị wee ghọta ụwa ndị igbo ifugo na ọkpọlie oke kpọpụ ya ọlụ which is right and responsibility. ya oke onye igbo ọbụla dị elu ya oke onye igbo ọbụla na-echie onye igbo na-alụrụ ọlụa a na-eketara na-alụrụ ọlụa bụ onye igbo ndị igbo na ndị befa na-ekwu na onye a na ọ na-elukwa ụlọ na ọ na-ajụkwa ese ka ofugo na mba nwa igbo onye igbo adịghị efu na mba nke a bụ ife a metụsịla aka wee na-asị na eri ma bụ onye igbo mala onwe gị ka anyị bụ ndị igbo ka anyị ghọta onwe anyị ka anyị mara onwe anyị ka anyị ghọta ife kpatara anyị ji bụli igbo ife anyị ife eji kpọọ anyị igbo ka anyị ghọta ebe o si bịa n'ime mara onwe anyị a ka anyị si wee tinye aka n'ife akpọrọ kpọrọ ọma na chi ọma na chi na ibezi m akọ ka anyị wee mara onwe anyị kpatara na onye igbo abụrụ ọsọ nyanwa ma ife ọma ọ bụrụ ọsọ ọsọ onye igbo ọ bụ anyị niile bụ ndị igbo ya bụ ọka anyị na ọlụ anyị ka ọ bụkwa ịgwakwa onye nke anyị na ndị nke anyị ịkụzilu onye nke anyị na ndị nke anyị ọ ịkụzilu onye nke anyị na ndị nke anyị afọ ka anyị ji wee nwee ibezimakọ maka na ndị igbo si na onye nwe mmadụ ka onwele onye nwe mmadụ ka onye nwele ego onwe <clears throat> mmadụ ka o ego maka na mmadụ ga akuziri ibie onye amalụ ibie ezie ọ ka anyị wee mala onwe anyị mala onwe gị ọ site na mala onwe gị na ghọta onwe gị na mala onye ịbụ dịka onye igbo ka anyị ji wee nwee ọma na bụ onye ma na nke a bụ ụzọ ndị igbo kpọmkwem ka anyị na-ekwu maka ya anyị adịghị anya maka ụwa nwa bekee ụwa nwa bekee abụrụ na ọma na chi ụwa nwa bekee bụ ebe onye nwekarịsịla ego na-achị maka na ụwa nwa bekee anyị ghọta na ọ bụ na aba na ndọrọ ndọrọ ọchịchị ọ bụrụ eziokwu na onye mmakarịsị ife ga-emeli ndọrọ ndọrọ afọ ọ bụkwara n'iwu na onye meli ndọrọ ndọrọ afọ na onye ga-achị mmadụ nwee ike melie ndọrọ ndọrọ ọchịchị mana ọmanchi mmadụ nwee ike nwa karịsịa efe mana ọma mmeli ndọrọ ndọrọ ọchịchị ụwa nke a bụ ụwa nke nwa bekee ụwa nwa bekee wetala anyị bụ ndị igbo ife anyị na-enebanye anya bụ ụwa ndị igbo kpọmkwem ife kpatala igbo ji dị iche n'ụwa ndị ọzọ ọnya bụ ife anyị na-enebanye anya ya na anyị na-asị na eri ma na-enye anyị ibezi makọ ọ ife rima na-enye anyị ibezi makọ bụrụkwa ọmanachi ana m ekenekwa na ụmụnne m ndị na-ebu na-anụ na daalụkwanụ nnọọnụ nnọọnụ nnọọnụ ya nọọ site na erim afọ ka anyị ji wee kpatụ aka n'onwe kedu ife ndị igbo ndị igbo na-ekwu maka onwe kedu ife ọ bụ kedu ife igbo na-akọwa mgbe igbo na-asị onwe kedu ife ọ na-akọwa ife ndị abụ bụ ife akpatụsịla aka n'ọnwa nke mbụ na onwe <clears throat> onye igbo na-akọwa na ọ na-ekọwa na anyị bụ ọkala ọra ọkala nọọ ife anyị bụ mmụọ na ndụ na mmadụ ndị igbo na-akpọ ife anyị na-akpọ mmadụ mma ndụ bụ n'ezie n'ezie na-abụ mmụọ na ndụ anyị nekwala anyị nebala anya ife ife ndị a n'ọnwa nke mbụ ife mmụọ na ndụ bụ ife mmadụ bụ maka na ịtụgharịa mmadụ na bekee mmụọ na ndụ inweta visible energy visible energy nya ike ịfụrụ anya maka na anyị na-ekwu maka mmụọ ọtụtụ ndị Igbo aghọtara ife ọ bụ n'ọnwụ ife dị iche iche nọọ eneji dị iche iche nọ ike dị iche iche achịkọtala ọnụ ka ndị Igbo kpọkọtazila ofu afa mmụọ mmụọ na ndụ mmadụ bụ mma ndụ bụlụ mmụọ na ndụ visibụl eneji mana ebe afọ mma ndụ onye Igbo bụ mma si pụta yanwa bụ ọra maka na ọ mmụọ dịsị iche iche iche iche tụsasị atụsachịkọtala ọnụ mmadụ pụtazịa n'ife nke anyị na-akpọzi ife ị afụ m anụmafụ gị ife ndị a bụ ife anyị nesịla anya nebasịla anya n'ọnwa nke mbụ biko nke a bụ jos ana atụpe obele obele na ife anyị na-esila anya adị m aba n'ime anyị nwekwa ike ichi ya kwajee nenekwa ka anyị wee ghọta isi ife ndị a niile bụ ndị batala ọfụ n'ọnwa abụọ ka anyị nebala anya n'ụwa ndị Igbo ụwa izu ife anyị kpọrọ ụwa ndị Igbo wee tụsaa ife ụwa ndị Igbo bụ anyị kpọrọ ya ụwa izu ụwa ebe ife zukọtala ọnụ ọ dịrọ ka ụwa bekee na ụwa bekee bụ ebe ife gbasara agbasa ebe ife niile tụsara atụsa mana ụwa ndị Igbo bụ ụwa ebe ife tikọtara ọnụ maka na ndị Igbo na-agwa gị na gịnị bụ izu ife ị ga-eji maatụ izu bụ ebe ịgba anụ ebe ọka anị mụ na gị dị ebe ọka anị mụ na gị dị anyị asụrọ na ebe a bụ ebe anyị gbalụ ife anyị na-ekwu bụ na ebe a bụ ebe na ya das na ebe a bụ ebe anyị kewalụ ife anyị na-ekwu bụ na ebe a bụ ebe anyị gbaa n'ọkenya link sineji ebe ife na-alịkọta mụ na gị gbaa gị na onye ọzọ gbaa onye ọzọ na onye ọzọ gbaa etu a ka anyị si wee dị chen in chen ọnyanwa bụ uwe izu ebe ife na-akwụrọsịa ebe o oh, ife a lebara anya n'ụwa oh, ndị n'ọnwa nke abụọ ọnwa nke abụọ afọ ka anyị nenelụ maka na ọ site n'ọnwa mbụ ka anyị si banye n'ọnwa abụọ n'ọnwa nke abụọ ka anyị nenelụ ife mkpọlụ dịka etu m si kọwaa na ndị Igbo bụ ọkalaọra n'ọnwa nke abụọ ka m ji wee kọwaa na abụọ a bụ enyo mmụọ site na enyo mmụọ ka m ji wee kwuo okwu mkpa nwa bekee mkpọrọ mirror eh, eh, brain mirror neuron brain dịka ndị igbo si wee kwue n'okwu igbo si ọkpụ ụzụ ịchọla ịma ka esi akpụ ogene lee anya egbe anya n'ọdụ nke a na-ezikọ na enyinyo enyinyo anyị na-afụ na ndụ site na mmụọ chelụkwanụ na m anatagokwa ya uke anọzikwa m n'ala Igbo so ka ka m mekwa ife ji wee malụ m unu iwe onye ọbụla na-enene m ga-afụ na m na-eme ife maka na oyi abịago ya na anyị na-ekwu maka enyo enyo mmụọ na ife anyị na-afụ n'anya site na mmụọ wee pụta ife anyị na-afụ n'anya sitere na mmụọ wee pụta ebe a bụ ebe ụwa izu ndị igbo si pụta ụwa izu ndị igbo bụ na-akọwalụ mụ na gị na ụwa ndị igbo sitere na mmụọ wee pụta ọ bụrụ ụwa ọ dịrọ ka ụwa nwa bekee ebe ife na ife na-eso okwu ebe ife na ife gbasara agbasa dịka ọka dị iche nwunye dị iche n'ụwa ndị igbo oke na nwunye adịrị iche fa bụ ofu n'ụwa ndị igbo ụtụtụ na abalị adịrị iche fa bụ ofu ife jikọ fa bụ ụbọchị etu a ka anyị ga-esi wee ghọta na ife anyị na-ene anya bụ ụwa ndị igbo bụ uwe izu bụ ebe ife niile jikọrọ ọnụ ọ ife anyị ebala anya n'ọnwa nke abụọ mgbe anyị na-emebanye anya anyị wee gbakọta ya site n'ife anyị bido n'ọnwa nke mbụ ife a na-akpọ onwe gịnị bụ onwe aga m asị onwe m onwe m kedu ife ọ bụ ife ọ na-akọwa bụ na enwero m onwe onwe m adịrị iche maka na onwe m na onwe gị anyị na-ekwu maka onwe m ọ bụrụ na m chọọ ka m dị aga m achọ ka ị dị maka na ịdị adị m ọ bụrụ na ịdịrọ mma ndị ọ nke a ka igbo ji akọwala anyị ife a m na-ekwu brain mirror neuron ọkpụ ụzụ n'ụwa ndị igbo bụ uwe izu na o si na mmụọ bịa n'ụwa ụwa ife tụkọrọ ọnụ ife kwụla ife akwụdebie ya na mgbe anyị na-ekwu maka onwe kedu ife bụ onye igbo onye igbo ga-asị onwe m ife ọ na-ekwu bụ ọ na-akọwa na ọ nwere ebe ọnwa a si pụta na ọnwa a gbadoro ụkwụ na mmadụ na mmadụ gbadolu ụkwụ na mmụọ na ndụ na mmụọ na ndụ na-agwa gị na ya bụ ọra maka na kịta anya nọ n'ụwa nke a na ya bụzi ọkala ọra ọ ife ife ndị a na-akụziri anyị yana igbo na-ene na-ekwu maka onwe ife igbo na-ekwu mbụ onwe m na onwe gị onwe anyị na onwe unu etu a ka ọ dị ya na anyị ncha niile gbakọdoro ọnụ maka na igbo bụ ndị okike igbo site n'okike igbo bụ ndị okike ugbo bụ ụmụ okike okike bụ ọra bụ chi ukwu ebe a ka igbo sipụta anya na igbo na-ekwu maka onwe ife ọ na-ekwu bụ na ya bụ enyo mmụọ na bụ ọkala ọra na ezuru ezu ya